ọzọ taa ọ bụ nwa onwe m ụkọchukwu Austin Chiagọrọ m oke ndị mụ na ha n'ọkwa na oche mkparịta ụka taa bụ ndị mụ na ha na-esogbu maazị Keke Odeluga ha ga-enwe ike ka ha na-enye ezi okele ha onye ọzọ bụ maazị oke ụkọchukwu ọ bụrụ na maazị jikọba si enwe ike bụ ihe anyị ga-anụ <laughs> ka o kelee ụmụnna ha maazị ejika ya na-anụ olu gị maazị okeke odeluga ndewono maazị ejika gazie taa dịka anyị gwara ụlọ n'izu ụka gara aga na o nwere onye ga-anọnyere anyị n'ọgbakọ a maazị Josh Arinze eleghị anya ka anyị na-aga n'ihu ọ ga-eme ike anyị onwe ya mana maazị Josh Arinze si na Georgetown University ọ bụ onye a maara aha ya n'ihe gbasara okwu mmekọrịta mba na mba onye ihe gbasara omenala Igbo na akụkọ ihe mere n'ala Igbo ndị nọ n'ụlọ ma ndị nọ n'ofesi na-eji anya ukwuu maazị Josh Arinze biko anyị na-asị gị ewo nnọọ ya bụ na ihe anyị na-ejekwa na-eleba anya ya taa bụkwa ihe aha anyị pụ n'ọnụ kemgbe izu ụka ole ma ole gara aga ihe banyere ahịara deklarashọn anyị akọwala ya maa ya mkpemkpe kọwaa ihe ahịara deklarashọn a bụ kama ihe anyị na-elebazi anya ya ugbu a bụ iwere ihe ahịara deklarashọn na-akụziri anyị jụọ ajụjụ nke dị oke mkpa ndị Igbo olee ihe anyị chọrọ olee otu ahịara deklarashọn ga-esi nyere anyị aka ka anyị ghọta ihe anyị chọrọ ma lebakwa anya ụzọ anyị kwesịrị isi tụọ ọhịa ji sụpụta ụzọ ga-enyere anyị aka na ndụ anyị ka ọ dị ugbu a na ọbịanihu anyị dịka anyị si enwe mmekọrịta ndị agbata obi anyị nakwa otu anyị si ọnọdụ anyị si dịrị dịka mba na mmekọrịta anyị na ndị mba ọzọ nke ụwa niile ya wụ onye ọ bụla biko chienụ ntị taa nkata anyị na-akpa dị nnukwu mkpa maazị oke ụkọchukwu ị nwere ike bidoro anyị isiokwu anyị taa ka maazị Josh Arinze nwee ike mepere anyị okwu a ụkọchukwu daalụ dịka i kwuo n'ịga n'iru anyị akpago nkata ihe dịka izu ụka asatọ maọbụ ruo nke iri anyị ekwugo ihe ahịara deklarashọn pụtara ya mkparịta ụka akpala oge ahịara nke onye isi ala Biafra na jun 1st ya ụbọchị nke mbụ n'ọnwa jun na 1969 gụpụtara bụ ihe ndị mmadụ ihe kọmitii ewepụtara ya nzukọ mmadụ ewepụtara ịtụnye uche ịtịkọsị isi ọnụ jụọ ase jụọ ndị Biafra jụọ ndị nọ nso ịjụ kedu ihe Biafra maọbụ ihe ọ ga-abụ ma ọ bụrụ na enweta ya bụ ihe a na mana ọ bụghị naanị na ha kwuru kedu ihe ọ ga-abụ ha kọwara ihe bụ nsogbu butere ya bụ ọgba aghara na ọdachi afro na Biafra kọwaa ma nke na-eme n'ime obodo anyị nọ n'ime ya mgbe ahụ bụ Naijiria wee bute ya bụ ọgba aghara ma nke si si mba ọzọ na ofesi wee bịakwute anyị kọwakwa kedu ihe dị mma ka ọ bụrụ na eme ga-eme ka mmadụ bụrụ ezigbo mmadụ n'ime Biafra ka ife ga-eme ka ọ dị mma dị na ịga n'iru mana ka anyị si kpaa ya kpaa ya maka uh, uh, anyị na ọtụtụ ndị sonye anyị wee kpaa anyị ekwugo na ihe a dị mma mgbe e kwuru maka ya na 99 mana na ka dị mma tata maka na ife na-ebe tupu anụbanye agha bido na 1967 kwụsị na 1970 ka na-ebe ana alụ atụrụ mgbe ahụ na nzukọ e nwere na ọmarịcha atụmatụ ahịa ara ewepụtara ka dị mkpa dịkwa mma na ekwesịrị ime ya maka ọgụ kwụsịrị ma lukwa tata na o nwere ebe a ga-enwe ike iji ụkwụ wee ga ma ọ jiri ife ofufe wee fega ma ọ bụrụ na ya enebeghị anya si kedu ihe mela anyị oge ahụ kedu ihe na-eme anyị oge ahụ anya n'ime ahịara deklarashọn were ya mee mana tata dịka isi kwu anyị ga-achọ ịtụnye ebe ọkammụta Josh Arinzesa bụkwa onye a maara ahịa n'ihe gbasatara ikwu ihe dịkarịsịrị mba na mba anyị ga-achọ inebanye anya sị kedu ka ahịara si wee kpaa nkata mmụọ n'anya na atụmatụ etu mba na mba ga-esi mekọsị ọnụ kedu ihe bụ foreign policy na ọ bụ ndị oyibo ahịara declaration n'ọnọdụ mana ọ bụrụ naanị na anyị ihe mere mgbe anọ kedu ka ịga n'iru anyị foreign policy ndị Igbo kedu ihe kwesịrị ịbụ foreign policy Maazị daalụ ụmụnne m ndị Igbo kọwakwa na onwefe ọfụma ọfụ ịbụ nke anụgụ na-egbusisi mmadụ ndị be anyị na-ata ntu o mgbe fana jiri ọkọwa efefa chọ ajụkwafa fekwukwa ndị Igbo kọwaa hoo ha maka ọtụtụ mgbe ịnụ ndị na-asị gị ee na ife ndị Igbo ji wee chọọ inwe Biafra bụ kafa wee dọkọrọ mmanụ dị na mba mmiri dị na na riverine area that case came up mgbe a na-anọ many times because people kept accusing ndị Igbo na ndị Igbo na ife ndị Igbo ji eme ife ahụ maka greed kafa wee bukọrọ ife ndị ọzọ research m mere in my book about Biafra, spent years working on that. And I established that that charge was false. o nwero mgbe ndị Igbo ji achọ onye fa ya eri ifie ndị Igbo chọọ ịnọ ndụ it was about life and life security of life life comes first before ikwube property okay so ndị Igbo wee sị na ifefa chọọ bụ biko si egbuzi n'afa na nke egbufe egbu ezugo na ife ji chọọ Biafra bụ na ndị Naijiria anyị chere na fa ụmụnne ụmụnna anyị dadoro anyị na-egbu na ebe ọ bụ etu a ndị Igbo si na onye ajụrụ ajụ adajụ ajụ onwe oke onye ajụrụ ajụ adajụ onwe ya and uh, the way put it nka nsụzi anya na bekee bụ my own articulation of it is no human being ever should apologize to another person for being alive. never ị kwesịrị ị na-apologize to another human being ị nọ maka ọ Chineke kee gị and that was the thing that drove ndị Igbo and uh, that was the why the war began in the first place okay maka like I always point out every opportunity I get in 1966 ndị Igbo had the most to lose in the breakup of Nigeria why ndị Igbo nwere property everywhere na Kano Kaduna Meduguri legos Ibadan Sokoto kotangora Nemit and ama anyị abụrụ ewu anyị ma na anyị gbaa ọsọ all that property will and that was what happened the most mana kedu ife ndị be anyị ji si na ndụ isi ọ oh, Igbo wọd a na-abụ ya n'afa <laughs> oh, onye dị ndụ na-enwe ego so ndị be anyị wee sị na kama ya na-egbu ndị Igbo ka ewu na ọkụkọ Ebu egbucha egbukwa ọzọ o tego egbu na ndị be anyị olugo na isaida na Naijiria ya enye anyị guarantee of life and property life first always life before property ọ anyị azọba onwe anyị so ọ bụrụ nke ndị oyibo na-asị the moral high ground Biafra had the moral high ground and even till today I will make the argument na even in today's Nigeria in 2020 50 years after the war ended ndị Igbo site ha dị mọra ha because ife anyị fụ na-agwa ndị ọzọ nekwanụ fasisi rapụ na o nwere ife ome nọ nyamiri na nyamiri na acha okwu ndị ife niile anyị fụ ndị ọzọ afụbago ekita and onwekwa mgbe o ji ada anyị ụtọ na ndị ọzọ na-ata afụfụ kama kama anyị kwuru ekwuo anyị kwukwala ekwu so ịbịazie na mgbe agha bido ọtụtụ mgbe my research showed me I didn't know all of this my research showed me because anụgo m people I read a lot about Biafra we going to University of Lagos I spent many many days and weeks in the library trying to read everything I could find wee bịazie America gbaka Chineke bọtazi bread wee bụ na Library of Congress the biggest library in the world wee fụ nke bụ ife wee fụ na ndị Igbo again and again in the middle of the war. General Ojukwu asked the rest of the world, bikonu ebe a sị na ndị Igbo na ife ndị Igbo ji Biafra bụ kafa bukọrọ mmanụ ndị ebe e na-egwu mmanụ bikonu please bring an international delegation organize an international referendum so that the non-Igbos in Biafra can freely decide if they want to stay as part of or not. And that if they don't, that's fine. Ojukwu made that offer repeatedly. It was covered in Washington Post, it was covered in New York Times, it was covered in the Times of London. Again and again. na ndị Igbo enwere onye fa na-achọ ife fa na ndị Igbo chọọ ịnọ ndụ we want to survive we want to be alive and we've died to the tune of 50,000 people massacre no compensation no not even an apology that we want to stay alive the people who are not ethnic Igbos are free to live. That even if Biafra ends up landlocked, that's okay. Biafra made that case. So don't let anybody tell you o ji bụkwalụ ndị Igbo ji chọọ iwere mmanụ dị na what we now call Bayelsa or Akwa Ibom. No, Ojukwu si kpọbata United Nations do the referendum. so you will say I did it, Biafra did it and manipulated it. internationally supervised referendum so that any group that doesn't want to be a part of Biafra can opt out. Nigeria never took Ojukwu up on that offer. They say we want complete surrender. Ojukwu si wee complete surrender means death. Daalụ maazị, o nwere ife ịlụtara aka m chọrọ ka ikwukwu ọzọ ọ bụrụ na ya ekwubeghị ya mana ọ na-adị mma ya oge ụfọdụ ọ na-adị mma onye ọzọ ikwukwa ah, ife nji ya bụ na ụfọdụ ndị na-ege anyị ntị abụrọ ndị Igbo ọ na ekwu ekwuo Biafra oge ụfọdụ dịka ekwuo Biafra ndị Igbo nke awụlụ ofu nke Igbo abụrụ na ndị ọzọkwa nwee ike ịfụgo ụdị ife mfụ ụdị onyonyo mfụgo n'ịntanetị ebe mbazụlike a ma echi the boy is good hmm. na-akọwa nke ya na-akọwa nyawa bụ onye Igbo na ọkwa ya mgbe a na-anụ agha ọnụ kwesịrị ilu n'okwu na-akọwa na-asị well na ife melụ bụ na onwelu melu cool bụrụ ndị Igbo so ọ bụrụ Igbo ka umerụ mistake na kama ya emezi ka obi dị ndị ọzọ mma na ndị batalụ bịa ya aja and then na mistake ndị Igbo mewe na ya aka yawa biko instead ijekwazi si ka anyị Biafra and eh, ama m na onye ọbụla na-ekwunye ndị Igbo si na uche wa akpa onye lụọ ọnyalụ nke nke mma ha chọkwa ka ikwukwu ife ikwulu ọzọ ka o anya ebe ọ bụ na gị onwe gị melụ nyocha na-akpọ ya risachị ma nke imelụ na Naijiria ma nke imelụ na Amerịka biko okwukwe ọzọ kedu kedu ife bụ nsogbu Biafra nya ama m na ọ bụrụ ka ịkọwa maka bịa ka ife bụ nsogbu Biafra ndị Igbo ji wee sị na ha chọrọzi ka um, ha na Naijiria nọ life ndụ ndụ bụ isi my own father bi na Lafia what is now called Nasarawa I was born in Lafia. I was not born in it. My father moved to Lafia in 1943. aliri move there na asị na a na-afụ ọrụ n'ugwu Hausa my father was not a well-to-do man he was a carpenter okay ọ mụcha carpentry n'Ọnịcha so friends ya na-asị ya if I had a childhood friend they were friends till they both passed 80 years old his friend afia bụ Samuel Onyekwe his friend bụ ụzọ jee ugwu Hausa sị abịa bịa bịa na na ọlụ dị n'ugwu awụsa o na ọlụ ka nkụ na enwere ndị mmadụ na-achọ kapịnta achọ my father go Ngwongwo, Soviet. They moved to Lafia. Lafia was a small provincial town back then in 1940. Um, some people who don't know where Lafia is, is about 65 miles south of Jos. Okay. When you are traveling to the north, you pass Benue, uh, Makodi, at the confluence of Benue and Niger River. You keep going. By the time you hit Lafia, basically every most of the journey was up here which is why Jos is on a very high plateau. Yeah. So that's where my dad was living. I want to use this example to illustrate the point. He went to Lafia 1943, walking, everywhere in all of the Oga, which is why he got to know every nook and cranny of what you would now call Benue State, Plateau State, Nazarawa State, all my friends. all the villages because onwere ebe ọ na jere ọrụ doing all kinds of work. so 1950 came back home to Abaga in what is now called Ana, married my mother straight back to Lafia in fact they literally went back to Lafia the day after of their wedding the wedding was over they went on back to Lafia they lived there till 1960 why did my dad leave Lafia because he could no longer stay alive living in Lafia mgbe ife bidoro mebe because a lot of times people forget the killings of Igbo people in the north was a multi-year project, okay? Igbo people had been killed in Jos in 1945 when the British were ruling the country. So when, when anybody tells you, oh, Eh, those killings of 1966 were because of uh, fear of Igbo domination. Nonsense. When the British were dominating the country and everybody was a colonial subject, they were killing Igbo people. Igbo people were killed in Jos in 1945, killed in, in Kano in 1953. Nigeria's independence was 1960, correct? All right. And those were not the only two killings. Those were the big ones. So when 1966 came around, military officers did a coup. What a lot of people like to forget is that coup was foiled by Ironsi, who himself is an Igbo man, was an Igbo man. God bless his soul. He foiled the coup by the junior uh, officers junior to him. So Ironsi takes over in January. The clamor was, oh, well, uh, uh, let me make this point, by the way. When the coup happened, it was widely welcomed all across the country, including the North, documented. I verified that in my own research, including in the North. They welcomed the coup that uh, Nzogwu did. What happened was, after the coup and Ironsi went got into office, there was this whispering campaign launched by the old northern politicians who had lost. They started going around from their one community to the other, telling them, hey, Are you all blind? You want these Igbo people to dominate the country now? Why, why are you letting them? And as they were doing the whispering um, campaign, in the, they were even centering the whispering campaign even more within the military, where they had on any any northern military office. Fine, you need to do something. You can't let these Igbo people take over. What n'ala anyị nwewa ụmụ gị ndị ome njọ anyị akpọkuole gị bịa nyere na anyị aka zọpụta na asaa. So that was why the revenge coup of July 29, 1960, Ironsi was killed along with lots of Igbo military officers. It wasn't just rose Of course, he was the, the highest ranking uh, casual. But what people need to understand is there was a wa- mass massacre. All the Igbo military officers that didn't manage this. If you don't believe me, read General Madebo's book, how he literally walked road train, ran through the bush, hid himself for weeks before he finally made it back to Eastern night He documented the whole thing in Biafra nwụ so ihe m chọrọ ichetara ndị na-ege anyị ntị bụ na we are having this conversation na na August 21st that's two days after na report of a coup na mba Mali so ọ bụrụ na anyị na ihe melo na mgbe ochie bụ akụkọ ochie well it can be any new than today gaakwa n'iru maazị very true thank you so so the reason Biafra seceded actually let me let me make this point and i very i i challenge anybody to prove me wrong biafra really didn't have any choice but to say why do <laughs> biafra there was already a blockade against the eastern region before there was a biafra yes check it out the eastern region was blockaded once the gowon and his group took over in july of 1966 they stopped paying revenue that eastern region should have received from the federal government government. say for how about the people who got, because there was a first massacre in May when Ironsi was still in office, mm-hmm. which is, <laughs> you see, if, if I keep jumping from one thing to the other, it's because there's so much to tell. My father sent us home from Lafayette in May 1960, not in September, October, when the real murder, mass murder began. He sent us back home in May of 1966. Why did he do that? Because they were killing Igbo people in Kano, in Sokoto. The thing agbadata down to just my father si na ife nke a karịa na na ya edu na ndị bi ụlọ ka ọ ya abụnye gbabazie ọsọ ka ọ bụ and my mom was pregnant with our last born I was second to last. I was about my mom was my my mom was I wasn't even four. I was three. My mom was pregnant with the last born, who was born in August. That's why he was born in Abaga because my my father sent us home. maka ọfụ ife na-eme a na ndị Igbo iro nsị achị o oh. Ironsi was still in office and they started killing Igbo people. So Ironsi was trying to placate these people. It got to a point, Ironsi was warned they will kill him. He said, Well, you know what? If killing him will placate them, and save Nigeria. he is willing to die. What he didn't understand was killing him will be just stage one of the real So when he died, my father sent us home, which is why God bless him. That's why I'm alive today. He sent us home to the village, Abaga, okay? Stayed back in Lafia. Now look for now. This was May he sent us Two months later, Ironsi was killed in the event. My father, being the news junkie was, he was keeping a close eye on what was going on. Egbue Ironsi, ya nwa nọdụkwa. Hoping that, okay, egbugoro Ironsi ọkwa fasị Ironsi for Saduana. Egbugo Ironsi, maybe they will calm down now. Come September, that was when the real killings, okay? My father literally ran on his feet from the little house he owned in Lafia to the train station to catch a train. He managed to get on a train heading east, already crowded with people coming down from Jos and Kano and everywhere else. He gets on the train. That train gets to makurdi somewhere around 2 and 3 p.m. because he ran at night, right? He ran when the, the, at dusk when the killing began. He literally picked up his briefcase, ran to the train station, gets on the train, eh, the first train he found. By 2 3 a.m., that train crossed makurdi Bridge. by break, all the other trains that came, not one Igbo person on the train. So that's how close he came to die. And this was the effect it had on my dad. After the war, his childhood friend Samuel Onyekwena beg my dad, let's go back to the north, ahịa ebego. My dad sị na onwe ugwu asị na nke nya jere eje na onwe ha nya jere. <laughs> He refused. Yes. Yeah. He never went back to the north. In fact, this is how bad it was. In fact, what my father had what Americans today will call post-traumatic stress disorder. My father's, my my older brother went to live in Jos like, in the early 70s. So when he was getting married in 1989, he was he, or Jos Kobe. He was a businessman, a bomb man, a mad Malia, very sociable kind of person. So ị eh, na my father ejero eh, my older eh, older brother's wedding why my father si na onwe na ya unu na onwe ugwu asanya na hmm. he couldn't even bring himself to travel to Jos because the memories were, were too painful. Yes. The rest of the family went to the wedding. Yeah. So that's why yeah, process it, it was the, the pain was too much. The massacre was heavy. and the and the Nigerian government was involved in the massacre. So, so that, that, that's why one of the things I want to correct every time I hear the word riot, I find it extremely annoying. It was not riot; it was a planned massacre. Okay, it was well planned, and it was not just done by civilians. Nigerian police were involved. Nigerian military were involved, and I laid it all out in my book about Biafra. The Nigerian military, especially one military eh, eh, battalion called the, the, the 4th Battalion. Yeah. they were the spearhead of the massacre. Yeah. They were not just organizing it, they were carrying it out. And they carried it out from Sokoto all the way to Makoni, which was why the only time any Igbo person in 1966 could feel safe was when they got to Obola. Because even Otrupo, you were not safe. When you get to Obola, the man in Nalu, and that was what it was with so many others. Maazị Arinze, tupu Maazị Ejike tinye ọnụ n'ihe a, ọ nwere ọnụ a na-ekwu ihe a a na-akpọ ndị Igbo ndị Igbo dịka ị kwuru n'akwụkwọ nke ibepụtara na nso nso a a na-ekwu ndị Igbo ọ dịka ọ ka esi mara ndị Igbo taa ndị ha bịa dịrị iche dịrị iche na ndị bụ na ndị Ijọ na ndị Kalaba Kalaba na Efik mana ama n'oge ahụ oge m rụrụ apostolic work dịka seminarian na ịkọrọ ekpene ọtụtụ ndị na-asị m na ha nwabụchakwa ndị Igbo n'ihi na otu esi akpọ akpọkọta anyị ọnụ n'oge ahụ a na-ekwu Biafra na-ekwu ndị Igbo a na-asị na igburu ndị Igbo um, ọ dị ka anyị na-asị na igburu ndị ọzọ eziokwu thank you for making that point egbukwa ndị ọzọ maka na ihe ndị ugwu dịka anyị na onwe anyị si anyị hụ ma ọbụla dị ndị efi ndị birom ndị TV ndị nupe ndị kanuri anyị na-agwụkpọkọta ndị n'ihi na ugwu niile anyị na-akpọ ha ala awụsa maọbụ ugwu awụsa otu akwa ka ha si ele ndị niile nọ na isi ọwụwa uh, anyanwụ naijiria southeastern naijiria a na-akpọkọta ndị niile nyamiri mana amakwa mana abịakwa anyị mana ndị a na-akpọkọta nyamiri ahụ wụ ndị igbo dị ka anyị si mara ha taa ma ndị ibilo ma ndị efik ma ndị ebido, ma ndị efik ma kalabari ma ogoni maazị ejike uh, mhm. adị m ka ị chọrọ itinye ọnụ n'okwu a eh, ịma <laughs> ndị igbo si ụra tọwa ụtọ ekwewe ya ekwewe maazị arinze ihe awụ ị na-atụrụ anyị mgbaka ị na-echetara anyị ihe mere maka ihe awụ ihe mere Igbo niile were ihe anyị kọwara ugbu a wefete na nkata anyị na-akpa taa wụ ahịra deklarashọn ka ịhụwa na enwere ihe mere ede o ji bee nwee maka ile na ihe kacha ihe ewepụtara kwụwa ọtọ wụ ihe onye ọbụla ga-asọ anya ndụ ndụ ndụ maka ekwuchakwa ahịara asị gị ndụ dị mkpa hmm? nọọ anyị na mmadụ wụ mmadụ otu ọbụla isi na-adị ịwụ mmadụ ndụ gị bara uru asụsụ ịdị na-asụ mmadụ ka ịbụ mmadụ ka ịwụ lezie n'anya ihe ịkọwara otu esi were ndị Igbo bi ọtụtụ ebe ma n'ugwu Awụsa ma n'ọdịda anyanwụ na-arụrụ onwe ha ọrụ lee ka isi were nna gị wee tụlee ọ mụrụ aka ọrụ n'Ọnịcha ugwu Awụsa ọ gara awụghị ịga were ihe mmadụ ọrụ ka ọ chọrọ ịrụ na na-arụkwa ya na arụshi ya ike egbuwezie ajụ ha asị e na-egbu ka egburu atụrụ ihe ihe a ji dị mkpa bụ maka enwere ihe ịrụtụrụ aka m chọkwara ka e kwuo ya ọzọ ọtụtụ ndị ọtụtụ ndị mgbe Igbo na-ebe na-asị lee lee lee a na-asị ha gbuwe ha ndị Igbo eche m otu aka ahụ rụtara mmanụ o ole Naijiria niile ugbu a ndị a niile so gbakọ ọnụ bụ ndị Igbo o ruole ha n'aka o ole ha n'aka Igbo si na ọkụkọ ọhụrụ ebe a na-aya ọkwa ọchị na-aghasị ọkwa ayawa ọkụkọ <laughs> ọkpaka ihe awụ ile ya anya ihe anyị ji bido kwuo okwu maka ahịara deklarashọn awụhụ ka atụwa mgbaka ka a bịa kwuwe ihe gara aga nọọ na anyị lechara ya anya si na ihe akwụkwọ a dị ndụ ile anya anyị ugbu a anyị bi Amerịka ịkpakwa ndị iwuo ndị Amerịka ọnụ ha asịkwa gị kọnstitushọn anyị Declaration of Independence chedala mgbe e ụmụ ya ọ dịkwa ndụ ruo taa ọ ya ka anyị ji na-asị ahịara Declaration wụkwanụ our own Declaration Constitution ihe a niile na ọ dị mma ka anyị nwawu ndị Igbo tụlee ihe mara otu e ga-esi were kwenye webata na ndụ anyị na-ebi taa n'ihi na enwe ihe enwe ihe wepụrụ n'akwụkwọ ahụ ị ga-asị ile anya gị sị oge nke a gafeele mm-hmm. ihe niile edere ebe ahụ ka na-eme taa otu ihe m chọrọ ịjụ gị maka ile anya mbido ahịra deklarashọn ahụ ha buru ụzọ bee akwa arịrị bee akwa arịrị sị ledala otu esi kpochie ụzọ tụfuo oke anyị nwere ụmụazị anyị nwere ụmụ nwaanyị ha anaghị alụ agha ajụ na agaghị eri nri agaghị aṅụ mmiri na gbuo gbuo gbuo ụwa niile agbagha nke ha rụtụrụ aka na-asị ọwụnagodu mgbe a lụrụ agha wọld War ndị bekee na bekee ibe ha na-alụ enwekwa otu esi gbaa e, obodo oge gbachie ha a ga-ama ihe e mere ka ụmụazị na ụmụ nwaanyị ma ndị a wụ ndị ọcha ghọtara ihe a eruzie na Biafra hụ arụ a na-eme gba nke ihe ndị na-arụtụ ya aka awụ na oge ahụ ama m na Ojukwu na ndị otu ye ha gara ụwa dị iche iche na-ayọ na-asị ele ndị ga-enye anyị aka ele ndị ga-enye anyị aka ka anyị zọọ ndụ ile anya ịgụpụ obodo nọ n'Afrịka wuo eh, Ivory Coast Gabon Tanzania Hmm? Senegal Zambia Basantome obodo ọzọ wepụtara ọnụ si anyị kwụnyere ọnụ bụ Haiti echere m otu ihe Haiti ji wepụta ọnụ si anyị ga-akwụnyere ndị awụna n'ihi na ha ma na ha wụ ndị Igbo ajụjụ m na-ajụzi gị elee ebe ndị Igbo bi n'elu ụwa anyị nọ na taa maka o ruole mgbe nwanne ga-abịa chọwa nwanne daalụ nwanne m ekene dịrị gị n'ajụjụ eju ndị Igbo ka nkụ ọkụ ịfụ obodo niile e, e, a na-asị Caribbean ma ị na-ekwu Jamaica ị na-ekwu Grenada ị na-ekwu St. Kitts and Nevis Trinidad Guyana ndị Igbo juru ebe ahụ ife nji na-ekwu bụ na I did my own research Barbados I how can I forget Barbados Montserrat too Montserrat yep e, ndị ndị majority um, of course we know na ndị ojii ka nkụ na all ebe dis places enwegodo ndị ọcha all oh, very few majority of the, those places bụ ndị Igbo maka ife nji wee confam anọ bụ eziokwu bụ my research showed me that as of 1790 you will see newspaper advertisement literal newspaper advertisement saying 600 Igbo slaves arriving in Jamaica on Thursday to be sold. They were called Igbo. They didn't say, am I let's, let's make this point. As of this time, there was nothing like Nigeria. Yes. <laughs> we all know Nigeria came into existence in 1914, okay? And I'm talking 1790 something, more than a hundred years. The British were not even colonizing Nigeria yet. They were just coming there to take people and sell. enwebeghị ụdị enwebeghị the Berlin Conference. At all. Berlin Conference was 1885. In fact, by the time a na-eme Berlin Conference, eregide na ndị Igbo more than a hundred years before them, In fact, karịa more, more like 200 years. 200 years. ịma onwe akwụkwọ m gụrụ nya ee isi gasa m akwụkwọ a bụ onye ọcha derie afia bụ e, Douglas Chambers mm-hmm. m wee chọpụta Caribbean almost all of them bụ ndị Igbo there were some cases of them were bubata ndị Ghana and I saw that in my research too. o nwere Ghanaian town a na-akpọ Anamabo ọ on the coast ebe a ka fa na-esi abịa ebu otu fa na-esi abịa Bonny na Calabia na-ebu mm-hmm. Anamabo was Ghana's equivalent of uh, eh, Bonny and Calabar yeah. so some Ghanaians will end up, will ended up in Jamaica and uh, other Caribbean countries but majority bụ okay aka na-ekwu nke Caribbean Douglas Chambers wee prove in his book I can forget the title of the book but it's easy to find when you Google his name is a professor a, a professor of history wee kọwaa <laughs> in his book na an Igbo man was a slave to the third president of the United States, uh, uh, uh, uh, James Madison. And na the Igbo man was so angry na ya na-agba ohu na o nyere nna James Madison poison <laughs> o nyere ya ọtụmọkpọ nke ndị ụdọ na-akpọ ọtụmọkpọ maka onye ị na-eji eme ohu na plantation here in Virginia in the United States sports akwụkwọ ị na-ekwu mother at Montpelier mother at ya. Ya, thank you for that reminder yep onye Igbo so onye Igbo was a slave in the Madison household Ambrose Madison I believe was the name of it yes yep onye Igbo bụ slave nyegburu ya and I believe he was. ka a si nyegbuli ya na onye bụkwana ya omere ife ọjọọ onye a na onye eji agba ohu wee iwe ihe akpa ya atani ụta ife nkata ji dị mkpa bụ na dịka maazị Obasi ji wee ife kọlọ anyị n'agha bụ ndị enyi okwu anyị kwụ ọtọ maka onye nụsịa ife emela anyị ma ife a na-eme anyị mgbe afọ bịa ndị ọgbọ anyị maka na Josh a na ekwukwọ na ọkwa na anyị nwa na onwe anyị ka a na-ekwukwa bụ ndị atụla afọ nọ ndị ọgbọ anyị ka a kara agụ ụfọdụ n'ime ụmụaka anyị naba na-egwu egwu ndị ọgbọ anyị ụlọ ụwa fụ ya gbadu onye tinye anya osep. onwere nwere onye pụta akwụla ọtọ na-asị awụ na-egbuwe ndị a nyọọ na ife Igbo ga-amụta ife mụnwa na onwe m nọ mmadụ kọrọ anyị ịma na igbo na-agụ ọfọ na-asị mmadụ akọnaghị mmadụ kọrọ anyị na-ama sọsọ ndị kaira na ụkọrọ anyị mana a na-ekwu na anyị enwero nwanne na gịnị na mba n'oge elugo ka anyị ga-ebi kọba nne anyị na mba ụwa niile ndị ọbụla anyị na bụ ndị agbata ndị e na-eve ekwu dịka ndị Jamaica mgbe mgbe ndị ụka CMS bịara n'ala Igbo ọtụtụ ndị nkụzi bịara n'ala Igbo bụ Jamaica ka esi jee kpọtafa maka mgbe ndị ọcha na-agbaso enwezi ike malaria ịba na-asụfe akwụ ma wee jee Jamaica wee jee lụọ ụlọ akwụkwọ ebe a na-akụzi akụzisie ndị Jamaica maka na ha ma na ndị Jamaica bụ ndị be na ike na-arụfa gbasiri ike n'ebe ịba ịba malaria ewee kpọta fafa wee bụrụ ndị nkụzi anyị ya bụ na o tego anyị na ndị Jamaica ndị Haiti gbatutela Igbo maka na anyị na-afa fanwa na onwe fa kekwuru ike wee bụ ndị wee ụtọ ọgụ nke inwe onwe fa na western hemisphere america enwere independence ndị ọzọ bụrụ ndị haiti and aka siri ike and fanwe ife pabụ igbo mee ife ka igbo si eme ife kama nọọ maka na etu fa wee n'ụdị na asị na ha chazila akwụ ma nọọ mmadụ na-azụ onwe ha ewee wee were buru agha sofa ọ wee kwadofa wee debefa isi etu o si dịfa ya na ofu ife ndị mgbe a mgbe agha Biafra bụ n'Igbo galụ okirikiri na-ayọ na-asị kedu onye ga-abụ ọyị na mba niile a ọtụtụ ndị mmadụ apụtara mana ofu Igbo tọgbọkwọ fa ga-eji wee melụ ọkọlọt na obodo Biafra na-anụsọ ọgụ a bụ ife gbasalụ na imegbu mmadụ maọbụ igbu mmadụ ka ekpochapụ ya bụ jenosaịd na ihe ama ndị ya maka na ife anyị na jenosaịd na ndị Naijiria niile tụrụ anyị na ya mmemme na ya ama ntụkwasị ya bụ ife bụrụ ife dị mkpa kamelụ na igbo enwere ike ịzọpụ ọkpa si ka fa chọba ndị enyi fa chọta ụfọdụ ndị ụfọdụ n'ime ndị afụnyela anyị aka ọ ka anyị naba na-emekọzi mmekọ ụdị nke ilote ụdị igbo na-asị na ọkụkọ a na-elozo onye kwụrụ ọdụ kedu ife mezili igbo o ji bụ na ọ dị ka anyị na elozo ndị kwụla anyị gwabụ ọkụkọ afụ ọdụ mmiri daalụ nwanne m ofe ife mma ebu ụzọ kwu bụ enwekwa ndị nyetụla anyị aka n'agha ahụ ọkwa ịfụ ife <laughs> ọgba aghalị dị ya bụ mana inemi anya anyị ịfụ na ọ bụkara ọgba aghalị bụ ndị nyere anyị aka bụkwa ndị ọcha <laughs> and ndị ọcha a na-ekwu bụ Sweden Denmark Norway ya ndị ọcha nke bụ ọcha chakalili ibie <laughs> ya Ireland because ịma ndị Irish priest bụ faso weta nkuzi ụka na be anyị yes especially the Catholic Church yes faso bịa ya fada nyela anyị ọ faso na-agba mbọ ka a na-ebubata oke niile nwere ike ibubata truli airport ka mmadụ ghara ịwụ. Even Germany. Even the some Germans, yep. So Canada. Ebe bụ ndị mba ndị mmadụ mm-hmm. na mba niile a ọ bụrụ gọọmenti fa kama na mmadụ ọ metụtara n'obi ndị ọ metụtara n'obi ịbịa ndị ọ metụtara n'obi obi mmadụ ibefa n'anwụ. na-anwụ mm-hmm. even na Amerịka anyị bikwa o ada amakwa ama enwekwa a solid group of Americans who kept on pushing for the American government to change its policy. They never succeeded, but they kept doing that throughout it. In fact, there, there was a group, Apollo, uh, American Committee to Keep Biafra Alive. They were an existent non-profit organization formed during this. And I'm sure na among us, o nwere unu amadi a na-akpọ David Coren. Okay, he was one of those who, you know, an individual. So the American foreign policy, unfortunately, did not change. Why I say unfortunately is remember the war began when Lyndon Johnson was president. Lyndon Johnson was president. He took over uh, uh, uh, uh the presidency after Kennedy was assassinated in November 1963, right? Yes. 1964, so he finished Kennedy's term that Kennedy couldn't finish. So 1964, he runs on his own terms and wins the presidency for himself. So he was president. So his term, he won the election in 64. His term began January 65. So January 65, the next election, I was it, uh, November 68, every four years, as we know. Yeah, exactly. So when Nigeria invaded Biafra in July and started the war in July 6, 1967, the sitting president was Lyndon Baines Johnson. And he was, the State Department said to him, oh, hands off. Uh, the British are supporting Nigerian unity. Let's not mess this up. They are our allies. Nigeria was a British colony. Let's not mess this up. Let's That was the stand of the State Department. So, in fact, of all the U.S., so this is why we couldn't make headway in U.S. foreign policy. The State Department and this power structure was adamantly pro, pro Nigeria. Adamantly pro Nigeria. Specifically, so the, the House of Fulani oligarchy. They, we were pro the dead. All they cared about was we are supporting Nigerian unity. They didn't care you know, you eh, know. Okay, let me let me make the, let me make this point. Before the before the uh, uh, the war, there was a U.S. consulate in Enugu. There was a U.S. Yes, consulate in Enugu. Yes. Okay. Mr. Matthews was the U.S. Consulate general. British consul in Enugu. the top diplomat in that U.S. consulate in Enugu, they sideline him because he kept sending cables that they considered too pro-Biafra. They removed him, brought him back to Washington. Close the consulate and they never reopen. They never reopen that consulate. Notice that? Yes. Ịma ma na eh, ọ na-adị mma ọ ya ka eh, otu ihe na-ewute m na-ewute m nnukwu bụ na anyị nwabu ndị Igbo anyị agbarala amamihe ọsọ hmm? anyị na-emezi na mmekanye na mmekanye <laughs> maka enweghị ihe dịka mmadụ iche uche chebe uche ghọta ebe mmiri shiba n'opi ụgbọkọ maka a sị na onye na-amahụ ihe gburu nne ile anya mm. ọtụtụ orukwe taa ọtụtụ ndị niile na-akpọ onwe ha ndị na-achị Igbo amahụ ndị iro na ndị iwu ndị enyi ah, hmm? <laughs> otu ihe anyị ji na Igbo Heritage Institute wee na e, otu ihe anyị ji bido Eh, ịgbasa ozi maka anyị na-achọ ka Igbo bido chewe uche chewe uche hmm? maka na ile anya ihe abụọ ka m chọrọ ịrụtụ aka nke mbụ ka m bido ebe ebe ị kwụsịrị ile anya mgbe ị na-eme elekshọn nke onye na-achị obodo ugbu ji onye isi obodo a anyị nọ na jipụrụ onye ojie ya ga-aka mara ihe na-eme ebe ahụ onye ahụ ga agbago ugwu awụsa anya na ndị awụsa agba izu agbachi izu ya ala ka e na-ekwu okwu elekshọn eshi ebe a shi na Britain dunyere enyi m ukwu hụ na ome lee eh, anyị na ha anata mpịampịa ruo echi nke a wụrụ na ichecha ya ama mewere ihe anyị nwere ike ime maka n'ihi na ya anọghị n'ọchịchị kama ịbịa n'ala Igbo ọtụtụ ndị ma ọ ma ọha na eze ma gọvanọ ma ndị aka ji onye ọbụla pụta na-ebugharị onwe ọmụwụ ezi Igbo gburugburu ọmụwụ nke ọmụ ọkwa ndị ma ihe otu ụnụnwa dị maazị Arinze otu ụnụnwa dị ọụnụnwa kwebido tọwa n'ala. na-asị ada ama ama ihe a dị nke a dị mkpa hapụgodu na ihe ụnụ na-achụ ọnụ nke a n'ihi na n'uche m otu ihe nwụọrọla n'ala Igbo anyị anaghị atụlezi ihe si ka anyị gaa kụọ mkpụrụ a ọ gaghị amịta ọ gaghị amị echi kama ọmịa uru ihe ga ọkwa ụkwa ọ daa amara mkpụrụ ọdịanụ ee ọ ya ka m ji na-azị oke ee ị ga-asị anyị kpọrọ gị ka bịa gbaa izu bịa bo gị ọrụ <laughs> kama n'uche m ihe a dị mkpa ọ dị mkpa onye onye mgbe ụnụ nwawu ndị ọkamara ga-ebido chịkọtawa onwe ụnụ wepụtawa amamihe ma ya wụrụzie na ndị mmadụ ege ha ile anya anyị nwa ka m ledala enwere Igbo village na Virginia ihe eji e, e, e, ihe eji a na-akpọ Igbo village ọwụkwanụghị Igbo village kama ihe eji si ka a rụọ ebe ahụ wụ maka ndị ọcha na onwe ha including Douglas Chambers tụlere si ilekwe n'anya ọtụtụ ndị ojii esi afrika bute Virginia ọkwa ndị Igbo ka ha wụ especially Virginia yes ọ ya ka ha ji gaa si ka a rụọ an Igbo farm compound ga-eji otu ndị Igbo si biri nga ha tupu abịa nwụrụ ha gbaa ha ohu na Amerịka arụọla afọ na afọ agbara ga ebe ahụ Igbo aga eme mmemme eme mmemme ma ile anya mgbe e bidoro kpọbata ndị Igbo mgbe a na-arụ dat Igbo farm village otu ihe dị n'obi ndị wu volontias hụrụ na arụrụ ya rụpụta ya ka ọ wụrụ otu anyị ga-esi zọdo ụkwụ wee ji ndị a na anyị nọ n'ụwa ụmụnne ada ama ama ihe mere anyị bịakwa ọzọ ka a ghara agbatela aka wee chọọ ụmụnne anyị uche ahụ agafeela enwezi onye na-echeta ekịta ọzi agakụ egwu erie nri akpọọ mmadụ ole na ole gụọ ha aha onye ọbụla ma ịtụọ ịtụle ndị bidoro ihe a echie na emeghe data Igbo fan village of which maazị odeluga nọ ebe ahụ ọ ga-akọnwu ihe bụ ụzọ mewu kpọta okenye na ndị ojii Virginia si ya ọ nwa ga-aba n'obi n'ihi na ihe a wụ obi ụnụ wụ ndị Igbo akpọpụrụ akpọpụ anyị nwa rụrụ obi n'ihi na unu echefu ole ka esi arụ kama anyị ihe onwe anyị anyị rụghị ụnụ ya wụ ụnụ nwa banye ụnụ akpọbatazie anyị wụ ụmụnne ụnụ ka bịara Amerịka ụnyaahụ ka anyị niile gbakwa ndụ n'ime obi hmm. uche aha enwezi onye na-echeta ihe m ji na-ekwu ụmụ ihe awụna n'uche m o ruo ole mgbe anyị ga-ebido mewe ihe ka ndị manya and ọ na ọ ga-aga ọfụma ọ ndị dịka ụnụ ọ ndị dịka ụnụ ga-ebu ụzọ anyị nwa akwadozi ụnụ ka ele ma ga-anyụ mmamịrị a ka ọ gbaa ụfụfụ ọ ya n'uche nke m na anyị ka ga-enwe mkparị ife gbasalụ eh, enyi etu anyị e ga-esi chọba enyi na mba ebe ndị Igbo nke a dị ife dị iche nke ọzọ dịka nwanne ya bụrụ na ndị Igbo na anyị ga-enyo nyochaa mmekọ niile anyị na ndị Briten mmekọ ka anyị gbalụ ma ọ gwara anyị afịa ọbala maka na ị na n'ọfa bụ ọ dị nke ọfa tere bụ ofe enwe ji wee lakwụcha eze anya bụ nkata Ada ọ bụrụ na ya ma ọ ya bụ ebe mmiri si bido maba anyị maka na ọ Mr. goldin bịalụba anyị ka ọ zụọ afịa na UAC ọkwụ ya lapụtara anyị ọkwa onye anyị na-erunye akụ tupu anyị erunyefe akụ ọ ndị Britain si Liverpool wee buru ụgbọ bịa dui ndị be anyị wee gakọba mmadụ ewee chiba ewee lebe ma butebela anyị akpa ụtaba nyebe anyị mmanya kaikai mmadụ isi emesịa nke a oru niile fa gbara anyị na Amerika, anyị nafa na-eme o maka ebe ọbụla fa kpọgara anyị igwe a na-agbakwa mbọ ka ha napụ onwe fa n'agbanyeghị na ofu n'ime ndị wee fụ na agbagidezi mgba slave trade nwa igbo ọlaedekwa fanwa wee fụ na igo mmadụ dịka ọ gbakwaziri aka wee si ka afa agagharịa gobe cash crop ọdụga bụ na abịa rube akụ e wee sizie n'iru akụ ma wele ana anyị si na anyị bụzi ha na-achị achị na eliza nọ jọji bụzi eze anyị na ọ bụzi eze maọbụ ndị nze na ọzọ na-achịba anyị papa eme na eme anyị kolonize olue ka um, ndị Igbo gbalite mmadụ dịka Nnamdi Azikiwe wee sofa agbakọfa mgba gbafa mgba gbafa mgba ọ dịfe ka um, mmiri agha erifa fa wee chịkọlụ ogodi Naijiria chi ndị Hausa sifa na vajide ka ha na ọnya bụ ka ndị ahụ wee kpọchikọlụ onye ọbụla kechie ọnya bụ mgbe agha pụtara fa wee si ooluzela enyego ntị ha akanụ ha ewee bụ ime ha mgbọ kpọlụ ndị ndị ọchịagha ndị mefa kpọta Lagos sifa vana gọwa anọ ọ bụ gọwa anọ lụfụ na-ebu ihe niile ọ na-ebeghari anụmamụ ya amụ na ọkụpụrụ n'anya ife o na ndị Biafra ọ na-agbagharị si na ya na ebe ebi ya mgbọ ọ na-agba <laughs> Harold Wilson a na-ebute ọ na-agba Ekpele amaka maka na ịchọ na ikpe ekpere ikwugodo ife imel eh, e godo mgbaghara maka alụ email bifo ikpere ekpere <laughs> yọwazie nke e ga-enye gị bikọz ihe e ji eh. ekwu bụ na nọ Britain bụ ndị kechidere anyị wee kenye anyị abụ ebe anyị nọ bịa jekwa ndị ụwa ndị ọzọ fachela aka n'ọfa nwee ọlụ a si eti n'afọ aka nke dịka nwanne ya ka anyị kpaa anyị ga-esi wee kọwalụ nna anyị nọ n'Amerika ka Amerika si n'aka Britain pụta ọnwa ebe anyị na na-eje ka hapụ ya ka anyị na va doo ka ọ ghara ịbụzi fa na-eme fa na-asọ Britain anya maka na ife Amerịka na-eme n'Afrịka bụ ọsọ Britain anya ọsọ France maka fanje na-egbukọkwa n'ofu akpa ọkwa ka ọ wee bụrụ maka ọbụkwa ka ataghị ya fue e, na ụfọdụ n'ime ndị be anyị nọ bụ fapụta fafụ mba Amerịka a na-akụsa aka na-asị mba na ndị a bụ ụmụnne ha that is fine but na ifukwa state department steeti dipatmenti achọfeghị abụ emebezie ka a sị ọ bụrụ etu ife ndị briten ke na-eme n'afrịka ife ndị france mana ọ bụrụzi okwu anyị atọtụ tata na nna asị ihe echighata maka na idele akwụkwọ gbasalụ ife etu amerika mba amerika under nixon si wee handle foreign policy towards biafra ọgụwa gbana ya ma nke kissinger melụ ma nke nixon melụ ya bụ etu o si wee bụ na emegidezi ya bụ ife ọ obere okwe ka azụ o e e nwere ihe ndị ọzọ anyị e kwesịrị ịtụnye ọnụ maka aka a na-ekwu ihe gbasara ọkacha maazị Josh Ariz maka na otu ihe mere anyị jiri chọọ ka ịtụnye ọnụ n'okwu a n'ihe gbasara HERA deklarashọn dịka anyị si kwuo n'isi mbido maazị Okechukwu jiri tụrụ gị aka ihe gbasara a na-akpọ Igbo foreign policy Um, anyị agụọna ịgụpụtala obodo ndị nyere anyị aka um, gụpụta obodo ndị ọzọ ndị amaala ha gbakọtara ọnụ na ọ bụghị naanị na ọgwụ ha na-ekwuchitere ọnụ ndị isi obodo ha kama na ndị amaala gbakọtara ọnụ si ka ha mara ihe ha ga-eme ya ndị o metụtara n'obi mana o nwere otu ndị nke anyị na-akpọ ya aha ka dị mkpa maka ọ dịkwa taa ọ na-anụkwa ha ọkụ n'obi kama na ha na-ele anya na onwebele ihe anyị gbabere ihe ihe anyị chọrọ ya nke mbụ ya na-akpọ the World Wide Jewish Congress then nke ọzọ wụ the State of Israel ah, nke ahụ dị m ka ọ ga-awụ and ka ọ dị taa dịka ọkacha ka ka na-enwe IPOB na onye isi ndị IPOB na Nnamdi Kanu na otu o si edowe onwe ya ah, na mmekọrịta ya na ndị Juu ah, ọ bịala ọ bụrụ na ile anya oge a na-ekwu ịtọhapụ ya na Naịjirịa ya bịa bido zawa na ya bụ onye okpukpere ụka juu otu n'ihe ndị e, ọchịchị maazị Buhari mere ha che na ebe a ka a ga-esi enweta ya na ahụ ga-akpọtarịrị Jewish rabbi ka ọ bụrụ otu onye n'ime ndị ga-abịanye aka as shọtis ya gbagojuo ha anya otu onye juu a maara aha ya siri welie aka sị aga m abịanye aka ka a ka na-ekwu ekwu a sị na ejere ndị agha Naijiria ụsụ ndị agha Naijiria jere na be nna ya ji ibu ọgbaghara ezochapụ ya ebe ọzọ ahụ ya bụ na Israel ihe abịa karịa ka it has come back around. Um, ihe m ji ekwu ihe awụ echeghị m na anyị ga-enwe ike tụlechaa ihe a taa mana ọwụ mpaghara ụka dị mkpa n'ihe gbasara fọrin ihe gbasara diplomasi ọkacha ihe a maazị Odeluga na-ekwu ka ọ ka na-ara anyị ahụ ịmụta ị ga-esi weta mba Amerịka ka ha nọnyere anyị ka ọ ka na-ara anyị ahụ ịchọ ụtọ ị ga-esi mee ka anyị na e, ileba anya na mmekọrịta anyị na Britain ma ọbụladị nke ndị frans anyị chere na ha nyere anyị aka n'echiche m ọ na-adị m ka ọ bụrụ na anyị nwee ike nwee ezi mmekọrịta n'ihi na n'oge Mbakwe Sam Mbakwe na Jim obodo ọ bụrụ na ị chetara ọtụtụ ndị ha jere kpọta bịara rụọ ọrụ mmepe obodo infrastructure Imo State na Anambra Israeli like MCC even ha ya a na-ekwu na uh, maazị Mbakwe ha bịaziri weghachitekwa ya ọzọ MCC mm-hmm. iru na owere na aka nwere MCC road Union Construction mm-hmm. mana ndị efulefu anyị nwere taa si na ha bụ ndị gọvanọ ọ dị m ka ha na-eche echiche ha ghọtagara ihe histrị nwanne na ị agụnụ histrị ghọta ebe isi bịa some of these governors anyị nwere today ịjụ afa kọwaa legacy MI Okpara can they articulate it? No, amụghị m mbọ n'ojike Oh, that's where it begins. ọgụlụ akwụkwọ zik my odesi. gọvanọ agụbedeghị history ghọta onye MI Ọkpara bụ in Igbo history onye ekwesị ọ dị ịbụ gọvanọ ke ọ dị m ka a sị na ụra atọwa ụtọ ekwowe ekwowe mana ihe niile a ga-akọ karịrị ka nkụ biko maazị Josh Arinze um, ọ ga-amasị anyị n'ihi na ebe anyị welitere okwu okwu a taa wụ ebe ọ ga-adị mkpa na anyị ga elebatakwu ya anya na o doro m anya na gị nwa bụ onye ọ ga-adị adị mma n'ọnụ ịkọwa ka ihe a sịrị dịrị n'ụzọ dị iche iche um, ọ bụrụ na ọ ga-ekwe omume n'izu ụka ole ma ole na-abịanụ maka na ihe anyị o ruola izu ihe ruru izu iri anyị bidoro ịkpa nkata ahịara deklarashọn eleghị anya ndị na-ege anyị ntị ga na-asị kedu ihe kpatara ndị a ji arụtụ aka a sị na ebe nwata na-ebe akwa na-arụ aka nne ya anọghị ya anụrụ ya o maazị odeluga sị na ihe awụ a living document anyị na-asị ndị niile na-ege anyị biko ọ bụrụ na o teela anyị wepụtara ya ọ bụrụ na ị maghị ihe gbasara ahịa na deklarashọn gaa gụọ ya ka o doo gị anya ka ọ bụ bụ a na-akpa nkata a na-akpa nkata ọ dịka onye ji ofe ọkwụrụ na-eri na-eri ụtara ji ọ na-agafe ya wụ anyị chọrọ ka maazị Josh uh, Arinze batakwa n'izuụka ole ma ole na-abịa abịa ka o nwee ike tinyekwuru anyị ọnụ n'okwu a ọ dị mkpa n'ihe gbasara mmekọrịta mba na mba ọkacha otu ọnọdụ anyị siri dịrị dị ka ndị Igbo n'ọnọdụ anyị na mmekọrịta anyị na ndị mba ọzọ n'ụwa niile anyị ga-asị ka anyị ndị niile na-ege anyị ntị si ebe ọ bụla ụnụ ụnọ ka chi na-efo na ọwụwa anyanwụ Naijiria ya gaziere ụnụ ndị mụ anyị na ha nọ n'okwu taa ah, bụ maazị maazị Josh Arinze onye iduru anyị onye wu onye anyị jiri mere ihe dị ka nke ọzọ taa ntịta maazị Josh Arinze biko onwe okwu ikpeazụ nwere ike ịgwa ndị mmadụ taa ndị Igbo jisie n'ike Chineke kere anyị mara ihe o ji anyị n'elu ọkwa n'ihe o anyị ebe o debere anyị ịgba ndụ mmiri ndụ azụ ọ Ndewo Maazị uh, Kanayo Odeluga Igbo unu anwụtụ ụbọchị nta ka anyị chụọ n'owele nchi Maazị Ejike Ọbasi ndị be anyị unu anụla nkata anyị chebara na ya uche biko na ndewo Maazị Oke Ụkọchukwu na mụ onwe m bụ ụkọchukwu ọ sị na oke Igbo na-asị ya dịrị onye ihu mma na onye azụ mma ka oche nta anyị kụziere